ịgba gị ịgba gị ga-ewe eziokwu bikos o nwere ọtụtụ ihe ya na-eme ị aghọtacha mana ikwu ka ewe eziokwu igbo nwoke mba igbo traịbụ na naijiria nwoke mba dịka nne ji ekwu ya ah, eleele m ọtụtụ vidiyo chekiere m ọtụtụ kọnta mana onweghi ofu kọntri kọntrị ofu obodo ofu traịbụ nhuberele mhmm, biya ntụ ka ndị Igbo yes ofu nwoke si I'm talking from experience I'm talking from experience onwebe ọ nwere hụ ya ndị bekee na-akpọ in black and white iji anya ka ahụ ya in black and white ndị Igbo ma ego lee nnọọ adị akpụ mmadụ jiri gị mmemme ịmakwana so ee o mefuru ego ga-ejigbere ejigbere bịa adị adị ya adị akpụ ka egwu iji e jikwere jikwere bịa ọ ka ịba sọpọtụ ya na home iji si na ikwenyere home dị gị mma imere appreciate so that onye ha emechakwana ya ụmụ ọwa onye biznes ya ghara na ije bi ego ma ọ ghara na ije ji ụgwọ ya mechaa ya enwere ekwe obere profit na ya mana ọ nwere ọtụtụ obodo ndị ka mma ka mma aga ime ha dịka wedin na wedin eji ebiri lon eji ebiri ego bikos onwe onye ga-enye gị tebe onwe onye ga-enye gị wọn naira shishi ma abịa mmemme a ga-abịa mmemme gị a ga-eri a ga-aṅụ were kweta ka wee laa mana onwe onye ga-enye gị eze gị wọn naira n'ihu e, ọtụtụ obodo ma ọ wụkwụ ofu kọntrọ nkwa na abụ onye na-eme marriage bụ onye na-eme mmemme ka agajiche biri loan na bank or any other place o ji eme mmemme ya mechọọ gị werekwa mmanya as a profit ma abịa na a akọmpe ya wụrụ ndị asụsụ oyibo asị kọmpe na kọmpe wit ihe mewe n'ala igbo n'ala naijiria yana adị surprise na-eji m dat igbo wu oke mba hụrụ anya obodo chukwu gọziri agọzi nwanne ma nwanna ga-eji mmemme ya ewere ịhụnanya bịara ya enyi ga-eji mmemme ya ewere ịhụnanya bịara ya bia support. sọpọtụ anyị ọ ga-ekwe ka o yada. Tomorrow, ya daa tụma ọ ga-ada ya aprogress nke ma ọ 20,000 before ya ga 25 secret of joy yes I'm talking from experience Or the izi onye hụrụ ka egwu eziokwu ya ekwu osi ka ewu eziokwu onye hụrụ osi aka okwu achị ya ekwu osi aka achị ya arụ ma ihe m ya awụghị eziokwu drop na comment section below aka ọ dị mma ịgba aka ebe nwa nwụrụ n'anya ma ọ ka m kwuwe ya mma ọ m hụrụ n'anya ka m ọ ka mma ka m kwuo nke m na-amaghị adịghị m ekwu nke na-amaghịkwana amaghị m amaghị nke m na-ama ama m ya ọ ji adị mma mmadụ kwuo ka ọma kwuo ka ị maara anyị kwuo ka ị hụrụ n'anya ihe m kwuo ihe mma doro m anya m hụkwana na mmekwa eyi na onwe m ya ume obodo akpọala Igbo a ma ọ bɛ jugu kɛ yes ahoɔ yɛ bɛtwe ko kɛkyɛ were a wɔde bɛlɛ sɛbi lɛ nkɔsi ne ya na ma m ayọ ayɔ ne di na awoɔ na m ayọ ha nam ekyirɛ ehinsi ome ho ọma. nje ahụ ọma omekwana ihu ọma ome ọma ahụ afọ nje mana ọgụrụ ma ị nọ na-emere ndị Igbo ọtụtụ n'ime ha ikwe ga nọkwa na-akpọ gị iyi ndị mmadụ ọtụtụ obodo na ekwusa igbo ahụhụ onwe ha n'anya wu obodo kacha ahụ mmadụ ibe n'anya igbowe obodo kacha arụ olee obodo ọwụ indivijual na awụ gọọmenti kefere ya hụrụ mmadụ ụlọ ya bi mmadụ moto ya mere ike mere ike ndị ụchagịrị n'otu n'ala igbo yes ọcha n'otu n'ala igbo mana anyaukwu ekwekwe ndị igbo kwede si ụmụnne ndị ji ego mewemewe tome ha taa ga-aga onye ọgwụ ego <laughs> tomi ya igbo atagi gị onye ọgwụ ego wite anya ukwu ọwụsa kpọghị gị ha mana onwe ha mara na asọwa onwe ya wubet ọwa anya ukwu dị ka dịka anyị bikọs asa dị ihu anya ukwu na-abụghị ndị igbo gwara gị anya ukwu na anya na oshi nwanne anya ukwu papa na oshi yes ịga hụ nwanne gị nne ma ọwa onye ọkwa onye mere hụ ma onye i nyere n'aka n'otu ụzọ ma ọwa nke ọzọ ọkwa onye gị akwụwa gị onye ọgwụ a onye ọgwụ ego ha lebe hụ ọgwụ ego ihu ego ụwa nga ọwa ego ọgwụ ego adị ego bara uru mana ọgwụ onye dọgha gị ndụ dutu anya ukwu o nweghị ihu anya ukwu na-efughị ụmụnne m ndị Igbo ọ dị mma ma iwetu aka n'ụdị ndụ ọhịa ọ dị mma ma iweta aka n'ụdị ndụ ị na-agbazi m si ihe niile chukwu kere gbara n'anya mmadụ niile bara ọgụ n'anya wụcha ndị ọgwụ ego ndị ọgwụ ego agbada ya bụrụ ma wụchakwara ndị ọgwụ ego ndị ọgwụ ego richara isi ma anyị ekwesịghị na ịfọnị mma ewerechana anyị mma ewerechana na onye ọbụla jipụ n'ọgwụ ego onye ka were kpene nwa onye were nwanne were ọgwụ ego onye were nwanne were ọgwụ ego yiri onye ka na-eri ego wa ị nwere ike imefu ndị ọya ego without people Ọghọm tii nwere ike isi mee n'orie ọfụma nwa aṅụle without people without ndị mmadụ ịgbago okirikiri olekwe n'isi wepụ isi ahụ sakụde sọmbọdụ ga-agbawa mbọ gbawa mbọ gbawa mbọ gbawa mbọ chukwu ya gọzie ya nnọọ otuo nwanne ya ma ọnwa okwu nne ya ma okwu nne ya na-adịghị si oji na-adị ka ọ dara na-ada otu ọkụdafuru mbesawụrụ onye ga-ịta gị onye ọgwụ ego onye na ọkwa na ekele ala abụọ mana mgbe ọ gbaa mbọ ịmaghị mgbe ọ gbaa mbọ iwu nne gị ganye gị nri mana itotula nke ị na-apụkọta gị mana nne gị ganye gị nri sọmbọda fụọ ya ji gbaa mbọ gbara mbọ chukwu ya gochie ya ga akpọghị onye ọgwụ ya ikpe dịkwara gị mana nke ha wụghị ndị bekee si bidwet ọka ewere azị bidwet ọkụ ọ bụ okwu anyị okwu okwu ndị nzuzu okwu ndị na-adị uru gabara okwu ndị na-adị mma gụrụra ihe naanị m nwere nna agba ndị igbo ndị ji ego na ndị kọrọ ego ndị fụrụ ike nke pentikọst bụ ha agala ya n'azụ n'ime odo n'ihe bụ ndị na-adụtọrịghị ndị bekee sọ help the poor help the less privileges ha fụ ndị anyị ukwu ndị ukwu anyị ukwu anya ndị na-enweghị nwa akụra taa ka ya mata ọkụ ego onye ga-abịa mmemme ya erie rice raa ụgba ṅụọ mmanya shisho ga-enye duto dịka oji ya hụ onye ga-abịara akwa na-abịa ya kpọwa onye ọgwụ ego adịkwa onye kwere ego na aka ọchị onye ọla ka onye ọgwụ ka after ịhụ oji ego